ọ ata ata dịlọ na-achụ ndị Igbo lele anyị na-awa awa si gbadata na mba maga anyị na-aga aga Igbo bịalụkalụ Igbo kachamalụ afọ ịgala ifuru Igbo ma agaghị dikewa maka ọga ha zuru isi anyị siri ike o ọnụ anyị dịkwa nkọ anyị na-eji mmanya na ọjị wee godo ama wee biri anyị adịghị emume na-enu ihe a na-agbawegwu kpili anyị achọghị maka isi wee biri ma anyị kwado nwanne ka ọla anyị o jepụ na lifted na egwu anyị ya aga ahịa o onye ji ndị Igbo ji ife n'obodo onye ji ndị Igbo ji ife a na-ekwu ekwu a na-eme eme ndị Igbo bụ akwa akwụ onye ji ndị Igbo ji ife n'obodo onye ji ndị Igbo ji ife a na-ekwu ekwu South ndị Igbo nọ na Malaysia obodo ndị Igbo nọ n'ife na-eme ndị akwụ ụwa n'ọzọ Chukwunna kekwa m onye Igbo nwanne m Igbo amaka mma onye egwu eziokwu ka ị na-ekwu ịbịa ebe ndị Igbo na-agba mbọ ifụ na afa nwere fushọ ife niile na-aga nke ọma onye egwu eziokwu ka ị ala ịnanya m ifulu onye Igbo nwanne m wele ya ọsọ obodo afọ jọrọ ajọ njọ ịlụzie ụlọ elu ma ịfụlọ ngwere m oke ezoghị m tipa ụnọ gị maka na ụlọ afọ adịla mma ekwumụba oje mgbe enwe ilo ekwumụba oje mgbe enwe ilo agbara ụzịa nge na-abịa ọbịa nke na-abịa onye nwe egwu na mgbagbu ọwa maka na akpọba afa ndị Igbo abọba afa ndị Igbo ndị Igbo butere ike ndị Igbo kpatara ego ndị Igbo n'obodo niile ndị Igbo nọkwa na South ndị Igbo nọ na Malaysia ndị Igbo nọ na ife ga-alụ maka na nkịtị adịlọ mma ọnụnọ abọbi gbakwa mbọ bute ike n'ibute ike n'ude gị ga-edeliri onye gbula agụ bụ ogbu agụ onye gbuola efi bụ ogbu efi ifi na-eme ka ekwe na-akụ onye egwu eziokwu ka ị na-ekwu okirikiri ka na-agba ukwu ose adịalịghị alị onye ji igu ka ewu na-achụ onye egwu eziokwu ka ị na-ekwu ọlịla ọjị kpaa ya nkụ n'obodo na dịalị ọjị daa anya fụlugo dị anya mma onye ekwu eziokwu ka ị na-ekwu asị ka emebe ji ndị Igbo asị emebe emebe emebe emebe amala odogwu odogwu oje mgbe enweilo agbara ụzi a mgbe na-abịa onye nwe ewu na mgbagbu ọwa maka na akpọba afa Igbo akpọba afa Igbo ndị Igbo butere ike ndị Igbo kpatara ego ndị Igbo nọ n'ebe niile ndị Igbo nọ na kambodia ndị Igbo nọ na Jakarta ndị Igbo nọ n'ife na-eme Ghana ọkpọre yanki Chief Obinna nwunye odogwu ndị Igbo ji eme ọrụ Lord Mayor Nezin Fidele Ikechukwu nwoke dị ike otigbu ya na-agụ aka iso na ndị Igbo ji eme ọrụ Chief Halisi n'Ugochukwu ụzọ nwanne na-ekene Ugochi meleze na wide odogwu ndị Igbo imoni odogwu nwanne kesiri mkpoko odogwu ndị igbo ji eme Chief Sunday na ọdịna nwemakụ na mgbagbo isolidi nwanne odogwu ndị igbo ji eme egwumụba oje mgbe enwe ilo egwumụba oje mgbe enwe ilo agbara nke na abịa onye nwe egwu na mgbapụ ọwa ekwumụba oche mgbe enwe ilo ekwumụba oche mgbe enwe ilo agbara nke na abịa onye nwe egwu na mgbapụ ọwa kedu maka alaba alaba onye ka m na-edozie owefi nwata ji na walọji iso na ndị Igbo ji eme ọhịa koko ọ̀yọ̀rìjà ayé koko ọ̀yọ̀rìjà ayé koko ọ̀yọ̀rìjà owó yìí gbọ́dọ̀ nífẹ̀ẹ́.